ọnwa ka ekuru n'ume bụ na na-emekwari e, pm gwa m na otege na-akpọ na fon concerning issue unu e, o brief on everything e, ana m arahụ ụla that I'm sorry for that concerning issue unu na Lagos a place called Abulado a na akpọsi ụlọ ndị Igbo di ya na-akụtụsi ụlọ ha emekwa m few calls ka m mara ihe eh, wee kwuo na ụnọ bụ na efe eche na ebe ahụ ụnọ dị na ekwesịghị ịlụ ụlọ dị ya enu ndị igbo ji ejegokọsị ya na na a na-agwa ha na-ego ya na kwuo na o nwere ihe ya eme so the only thing bụ aghọtara m ihe ị na-akpọnụ ka akpọba asọ rọk mebere kọntaktị ka ha wee nwee ike ịstọpụ ha mgbe na ịkwesịrị ịma na distance echigo m many many times warning concerning all this issue kwọcha ndị igbo be anyị na egwu a na-agba nkịta problem ndị igbo nwere bụ na ha were ego meluchi ihe niile bụ ego anyị adịghọ political in life agbụrụ ọbụla adịghọ politikal in life enweghị ebe ha ji azụ eje ha ya bụ confused people until ha do ah, political in life average onye igbo ọbụla believe na ego bụ everything ego abụghị everything so anyị na-eme ya ihe akpọ onye igbo asị nwanne gị nọ n'isi si ya na ihe dị otu a stop wọn ya ikwucha ya okweghị ọ pụọ n'azụ ọ sị na ị na-aghọrị ya aghọrị na ị ka o mee investment n'ebe ya bụ tomorrow to make a such big money. They went and be doing the things they want. Then when the problem comes, ha kpọkasịba na phone ka na-egbuo ha na-enyere ha aka achị kurie ụlọ niile dị ebe a si kurie ya because ndụ stupid very very stupid jide ọfọ eze nwa ọ gwasịghị ọnụ na ihe ngwago unu maka consigning some of set up all this tribe na-eset unu bụ na unu amahọ let me tell you all this Lagos unu na-ego ana na-ego ana na-invest ndị Igbo na-alụpịa ebe ahụ ị na-ego ana sometimes jee na map allocation jụọ onwe gị kedu ebe ahụ eri ahụ ị na-ego ana kedu ihe edebe ya fọ a place called Amodofi ndị Igbo goro igo is an industrial area I ya anụ unu ụnọ ahụ ụnọ niile ahụ unu nwere na-amụ. in the year 2040 in the year 2035 the reason iji afụ federal gọọmenti iji arụ rail concerning ha na ndị niger because major of these people na-achị nigerians today migrate from niger na-emepesi everything before the year 2035 oil ya fọlụ every politician knows about that ọ yere ga major thing na nigeria naijiria ga-enwe income ga etipia ụnọ niile a unu na-alụ na location ebe ndị yoruba wunọ ihe dị otu a ya adị ya we be six mgbe onye ọbụla ya azọba onwe ya if possible the year 2040 nigeria cannot be one again then ọ na ha ya abụ one nọrọ restructuring steeti ọbụla ga-ewepụta lọsụ ha ụlọ niile ahụ lụrụ na lokeshọn ebe kọnstitushọn kwuru na steeti na ebe a bụ indọstral eria ị ga-eluzie onwere ihe ya ekwute about it and onwe ọkọt ihe eji eje na the world onwe ebe ị ga-eje kpe ya ma ekpegbugo bikos na alokeshọn kwuru na ebe a bụ indọstral eria ha ma ụma gbuo unu nkịtị ka unu na-edevelopụ be ha niile bikos ha ma na lost tribe ka unu bụ unu bụ ndị nzuzu tribe niile mụ ya onye awụsa ga-eburu efi ofu ala ha ji na-enwe ehi 5000 bịa na Lagos lesie ya bukọrọ ego na jee na be ha ya so bizinesi niile na-ahapụ n'ala Igbo ndụ Yoruba afọ ya na onweghị onye Yoruba ya je jee lụọ ụlọ n'ala Igbo o mepee ni bizinesi Dangote simenti dị most 2 ebe ọ kacha ele afia bụ na Eastern Region na the whole Nigeria after Lagos Eastern Region be na onweghị ofu mkpụrụ warehouse nke o ji enwe depo any investment the most richest man recorded in Africa enweghị ofu mkpụrụ ya na east ọ bụ na onye Igbo ka Dangote each steeti ọbụla ọ ga-alụ ihe ha ka ofu nnekwu ahịa ofu biggest depo a na-etu ya afa ndị nzuzu a wee na-etu ya nnekwu afa bikos unu adịghọ politikal in life o nwere ihe unu ma you understand i wash dangote na na afụgo problem a na-enwe na naijiria o bido na-ebupụ investment ya na-invest in other african country na-ahapụnatazi few na naijiria in case naijiria crash ya echi ka o ike survive unu adịghị politikal in life ịghọtago so na kọlụ niile na-eresivu o ihe m na-emenwu maka ya achọsị kurusie ụlọ niile ahụ dọ na abụladọ si ha ncha unu bụ agbụrụ agbụrụ na-ezuzu ezuzu unu nwere ana igbo ya eme investimenti, kedu ihe ma eji akwụ ndị nnewi iwu nnewi bụla afịa a na-azụ n'akụ niile dị na naijiria bunata ya na be ha mee ya ọbụla afịa obodo niile bịa ebe azụ bịa unu chọọ ka bụ unu dịka legos unu bịa legos unu akpa ego na ana be ha buru ego ahụ unu kpatara na anabụ unu ọka obodo ma ihe si eme ihe na edevelopu gọọmenti na-achị opọchuniti a this young man a na-akpọ sonudo Udo take over the power ndị mmadụ na-akpọ ya udo but I call him solution because ama m ihe ọ ya eme I know what he can do unu ruo unu ego a na 300 million ana mmiri kedu ana nọ na Anambra unu megoro ka value ya rukwa 300 million okwu a na m ewejekwari ya Soni Udo too irigote as a governor you create avenue ọka bụ kapital of ala igbo ọka dịka be ndị ala enwe ọda taụn sụdụdebere n'ọka ka nwee vejin land iruo iwadiana e ka osisi ka ọ gadin ka ọ ihe niile developụ ya dị wuo ya da baa nke afa ana ebe a gụbụ gọọmenti eme ya na ọ enwe value of 100 million na mbido iti fasiliti niile dọ na ya igbo like a competition onye ọbụla egobe onye ọbụla achọ ibi ebe ahụ idebe ana nke a 500 million idebe this area 1 billion naira life is politics mgbe onye nọ n'ala igbo na onye nọ na Lagos na-anya isi na a na-ele ana na anambara 1 billion ọma na Anambra esorokwana n'ihe a na-eme and iru ebe ahụ gobo gọọmenti emee ya na nwee value in such a way na even though na onye golo anị ahụ chọkwazịa ka ọ convert ya anị ahụ to cash the government enye anị ahụ nwee value na ịchọkwa iwere ego soso organization dị otu a ya elekwa ya enye gị ego ọ kwụọ gị ụgwọ mekienu our home ka ọ bụla a better place unu ruo unu a na-ekokọsị ya na ma ebe agwa unu goo ma ebe unu agwaghị unu unu a na-ekokọsị na-ele si nọ biznes na-alụ na-egolu na-ahapụ na-elekwa ihe niile ụlọ na Lagos in the year 2040 unu ya lose 70% of it mụnwa na onwe mma unu lụrụ ụlọ almost 70% of ụlọ niile n'ụlọ bụ ebe kwụsị alụ na aka ụlọ ebe eme hospital unu ya ụlọ ebe eme market unu ya ụlọ ebe emere industrial area unu ya ihe unu na-ekwu n'ebe ahụ e nwere industrial area bụ na ọkụ na-ada ebe ahụ 24 hours na ha na-eyuzu line a na-akpọ 33 but ejuzi ọnwa ike kedu ihe eji mee ebe ahụ tinye special ọkụ ebe ahụ bụ ebe emere for industries tomorrow the government will seize it seizie ya with a new policy ha seizie ya ije court agwa gị na ebe ahụ lụrụ ụlọ abụghị ebe ị kwesịrị ịlụ ụlọ no industrial area so that the whole land dị there dị seized na anyị locate here for industry that is how ihe niile lụrụ na ebe niile anaghị afịọ na anyị esi n'ụzie unu ebebe na-emegbu onugbu ndị igbo be na anaghasa na ana igbo ezigbo a ime ekpochi mmiri some of you people bịa mụ na unu na-ekwu okwu na asị na na unu investment na ala igbo na unu ada anata ego na ya na a na-akwụ n'ụgwọ ụlọ 300,000 so na na mathematics unu agbakọzi na na ijere ala igbo gaa na 10 million wee lụsịa ụnụ ụnụ ahụ wee nọrọ na 110 million ị na-awa million naira na first tax side or 1.3 million na first tax side ya nnụrụ n'unu na anadi ya okay capital input input there both an amelo we cost you 120 million and the 110 eh, million then ị na east ijego a na 10 million 15 million 20 million wee lụọ ụlọ wee na-achọ gbakọọ ihe iji rụọ alụ na ọ na-apụta 40 million or 60 million or 50 million i wee na-achọ ka ị na atịa the same price ị na na ebe invest 120 million ịfọ na isi adịghị mma isi adịghị onye na-eche ịdị eche ahụ mma you have to check how much you invest and your more competition now though is to become a very big place investment hotel government east put a develop this area and ịma alụ no less than 10 story building onweghị otu ọzọ esi eme city amaghọ m ihe na-eme anyị bụ ndị igbo the fault si from individual si from government people na-achị anambra imo all this eastern region o nwere ihe na-adị ha n'isi iwepụta this particular area gụpụ gọọmenti ele ya were ego gụ finance ya some few creepers there this area you cannot build no less than 15 story building obido before ị na-ama ihe na-eme skyscrapers eju ebe a is what attracts people ịbịa na siti ihe na-eme iji asị na siti a ị na-ekwu maka ya Lagos Lagos na ọka enugwu mmadụ na ịbịa na Lagos efu mega mega tins so ndị Igbo na-ego ana na Lagos na-egosi ya na ebe niile dị iche iche advice m nwee inye na anyị ịkpọ onye na-ekwu ka unu mara onye na-ekwu because na anọ m na inside eso mbụrụ gọọmenti a soro marry the secret of the north and the yorubas everything dị na ama ha and agwa unu na-ewe m ezigbo iwe abụ m onye igbo be na agwa unu na-ewute m so much a gbụrụ lost tribe ka unu bụ the sentinel mere ndị jewish mgbe a na-eji ha na-alụ ụlọ the whole europe niile na-eme everything na-azọcha what happened to them ede ka ara ha na the whole europe na aha ụlọ ha niile they now finalize and go home they now become political in life ha amara ihe ịfụrụ na ha mara ihe keta azọba onwe ha wee nọrọ ebe ha nọ today unu bụ agbụrụ enweghị left and right n'ala igbo unu merụ na ego bụ ihe niile be na tribe niile na naijiria emeghe ego bụ ihe niile Obasanjo wọtụ billions of dollars na-akpụ isi ya na nye Paul Man na wọtụ 50 million go and check otu a ka ọ dị na north be na agbụrụ unu nwa ndị igbo si na ndị igwe dị na be ha na ha enweghị ego si napụghị ya were ya nye ndị nwere ego egwu unu niile na-abụ egwu ego itu afa nke a sị na afia bụ frevo tikwuo egwu pụta na ajụ unu ịmakwa ndị anyị bụ unu na-amani onye ka unu bụ gịnị ka unu bụ unu na-amagharị n'ime gwongworo na ime ime ahịa nkanka ahịa alụsị unu na-epigharị ya na-eme nwa nka nonsense importation a unu amaghọ na awụsa aplan gomenitins na ọgwọ ndị igbo nọkwa ha nso na ayọ ha na one frustration wi destroy everything sa unu na-ezuzugharị ịmakwa ndị anyị bụ ajụọ ga-esi obi kubana a na-akpọgasị afa ndụ ụmụazị enweghị ofu mkpụrụ one naira ha ji onye na-ele biya palọ na-ele mmanya erite nri afụ ego o ji eri nri mkpọtụ ga-akarịa n'ịma dis crude oil naijiria nwe a na-ele 65 to 70 dollar per barrel nwee ndị na-abụ every one week ọbụla ha na-amịpụ no less than 2 million barrels lee ya n'azụ tinye ego ha nọ na naijiria ka nkọbe mmanya ahụ obi kubana na-ele na biya ọ na-ele unu ji afịa obi kubana emeso mkpọtụ imoni na-ayọ pepa eji agba ngwa ahịa ji ayọ mmadụ ịyọta pepa eji agba ngwa ahịa the same imoni e unu anaghị eme mkpọtụ very lousy tribe ọyọta kọntena oti profit wee rie ojide skọt 1000 na-aga mgbe nọọ mmadụ na-eri ego niile taminal si niile ahụ efu nwee ndị ọ nọ nda ha na-eri ya ije yọọ kọstọm nke ịkwụ ọwa milion naira irụzazie nọ mmadụ na 1 milion ahịa ịkwụ nwee onye nwe 600,000 ya nke ọzọ na-agazituru akpa federal gọọmenti ndị nzuzu ka ebe mmezi kwubedo maka ndị igbo ka ebe mmezi kwubedo otu a mgbe ọbụla iwe emegidekwa yọgide yọgide yọgide yọgide yọgide ijekwa na ịma ahapụ ndụ nke gị kịta kọọlụ niile na-afịa bụ ka akpọba federal gọọmenti ka a stọpụọ emegwe kọnekshọn ka a stọpụọ na a na-akụrisi ụlọ ndị igbo si kụrụ isi ha ncha unu ezuzugbugo ọnwụ unu unu ezuzugbugo ọnwụ unu unu bịado na Lagos agụla na lụọ ya 4 rooms 5 rooms 6 rooms bungalo mara ezigbo mma unu ya a na-enwe eme ha anaghị amụ na afụgo na agbụrụ onye igbo ọbụla like comfortability ya ofu ahụ izuo ike were ego niile na jee n'ala igbo ọ na-aghọ ahịa ma ọ na agagọ lụbana ya onwe ebe ya bụ nluluo ya atataina unu afụ na ezi ebe dị ka ya na naijiria dubai bido ya ana ha niile bụ ha mee mitin otu a na bidiyo today ọkwa ụwa niile abịa gị unu lụba unu lụsibi ya ike with the help of the governors na-achị ha kreti virgin land ha waa ụzọ ka osisi mee ebe niile mee ebe a hospital mee ya niile ka ọ ya dị lebe ana napụ villages ị na-ele ana gọọmenti bịa na ya edevelopụ dis eria ha see mapụ ka ụlọ niile ya dị na dis eria ga-adị ha see mapụ ka ụlọ niile dị na dis eria ya adị ha negotiate with the villagers ndị obodo nwe ana na gọọmenti ya kwụ ha otu a gọọmenti ejiri aka ha lee ana enwee organization na-afụ na master plan na ihe niile ekwu n'otu ahụ that is how to build a city ebe skyscrapers gaadị ebe hospital gaadị ebe police station gaadị each cruise ọbụla cruise ịtọ ga-enwe ofu police station all this thing you put all things in place ebe ọbụla gasara agasa enwere ihe a na-enwe na ya na-enwe isi that is why when Sonido is coming I enwe ezigbo hope even though through my voice Sonido ya m onye na-ekwu enwe m ezigbo hope ebe ọ nọ because akpọ solution man na he must do something it will plan anambra steeti praise ga-abụ onye nwe abata mgbe bankị naijiria gasara agasa mee ya today otu ọdụ mee ya na bankị enweghị ike ife odo so all these things ọ ga put ya in place ka unu natabịa invest be ala igbo iji si ike lụrụ ebe ị ga-ebi ọ bụrụ ụlọ ala nke ị ga-anịnwu kọzi ya nna ji ịkọwara unu today bụ na the year 2040 unu bụ ndị igbo ya afọ ihe unu mere ọnwa unu ọ na gazeti ọ na masta plan onye ọbụla mụ ya onye igbo ọbụla nọ n'ọkwa lụrụ awụsa nso lụọ yoruba nso amaghị ya o nwere ihe ọma a na-eme na gọọmenti ofeke ka onye ahụ bụ so na ihe niile unu kwu na voice talk anụ nyọọ ya ma enyi sikwa ka nsendịkwara bikos mee nwefee mụ na unu ekwube na kọl so Ehm, unu mara ụtọ dị unu mma unu eme mhm. marụkwa na amalụ na ya ha kụkpọsị bụ ha ya unu enuru ha ya unu ekwuo na ha nnọọ 2020 milion 30 milion ka each plọt ya kwụọ unu na-akwụ ụgwọ ahụ marụkwa na amalụ na the same issue eji e kụkpụ ya ka nọkwa on echenjibekwa na that area na ọ bụzi resident area so that tomorrow nyunu see of o so that tomorrow such thing will not happen again they will just correct money from you people waiting for the time onye na-agwụ na naijiria mecha pịasa ihe jikọrọ naijiria anyị nche ọnụ bụ na a na-amị crude oil awụsa nwere lot of resources but na envy ha ya eji hapụ crude oil a bụ ha when the crude oil wee cannot solve the problem of nigeria then ndị igbo na investmenti niile unu mere na the whole nigeria unu ga-ebe akwụ ya mmee unu unu ga ebe akwụ ya